chọdị mọni nwanne chọdị mọni ihe a na-arụ nwanne ọ dịrọ fọni ịma na ihe a na-arụ nwanne ọ dịrọ fọni

ma na ihe a na-arụ nọ anyị ee. Eh.

ma na ihe na-arụ eh. Superior Sound Niger